dalu gbim. Wo wòlíbọ̀ o, àá ah, ó wòlíbọ̀ o. anụ ma enwe ego onye mgbachido ya bụ nkwụkwụ na alụ n'efu igbo alụlụ eme ego nchịkọ melụ di ji alụ na ife ọkọlụ n'ubi onye jere ibu mbụ n'obi atakara ọbụ ozi ekene ka m jiri bịa si ebi ngo amalụ n'ọdụ nsọ nkwụdolu ụka ọgụ mmadụ ka eji aka robinson chukwu dị mma ji na-anwụ n'ọgbọ ọgụ ụrụ mmadụ na-atọ ụtọ chekatara ọnụ egwu nke ibu ọ jụla asị bịa fụ ana unu ọfọziri nke ego ya eme sị na nsogbu ara ka ọrụ ụsụ eluro dị ife enyi na-ata n'ahịa ebudu chi ga-azụ ọdụm ka ọ na nlọ ka m akụ n'aka n'ụzọ n'one emeghe ka m akpọ n'okwu ọza jekọtarọ iru jebe azụ ọ ga-arapụrụ ọkụ mụ mbi ụzọ ọzachala ogu mgbọrụ n'unu zanamba za nke ego gbanwarụlichala oku wake aka maka uru n'isi ego ọ chọrọ mgbada amụhibi ọbịa kwuru ozi wele ebunu na ha ya aka ifedo mmadụ godube ha siri ya amị na mpio mpio etu o siri som ije som na ọṅụ jukwuru m obi onye agbara ubi agbara ọna ru agara ịtọ ya mụ ezi enyi m si rọbi na mụ na gị ụgbọrụ iru ndụ meri ikwu meri ifi ya na gị onye chọrọ ka o ya eme gị ya nwụkwa ọdachi ọsọ

أنا ولا ولا جنون من عيفة أنا ولا ولا دبا مشتي قواكا أنا ولا ولا بدلنا جنجو أنا ولا ولا دانا لينا فجو ana were were oke gabana aka ana were were akụkọ ikolu n'ubi ana were were n'ọya abawanye kuba. ana were were n'ọfọdụ ofu nnukwu mmanwụ ana were were osisi akụbalụ n'ubi ana were were nwoke ji na-ere ana ana were were zọwara ọfịa pụta ụrọ ana were were agbụdugbu enyi. ana were were ebili tụjọ ana were were ogige egbochi enyi ana were were ebunu na-eri elu de ana were were nkịtị nyere nna dị ana were were eji okwu pụtara ife ana were were Efe mba ilo agwụ ana were were afịa ọma na-elo onwe ana were were nyele eze ya echi eze ana were were ọjị ugo asụ afịa ana were were ọnụ na-abụ agwa mmiri ana were were anụnụ na-eri nri enu ewere chefuru oduli ndị ana prọfesọ alfonsus gbosu nke na-abụ maka arụ ike aṅụrị zuru oke na-esi n'ezi omume n'ime agha okirikiri ife ogbolu ufio niile ilo na-asị ọfọ n'oge nwelu mkpochi e makwa na ji ya epu ome obere pụtara utofemekwa oke debe isi nwe osu atara m dị mba na agụ ogburu aka dị A na agbaji ụzọ ụlọ onye ukwu nso eje mba ugegbe nji afụfụzọ iru bụ maka onye udo ọdụ nwa osu lụrụ ugbo ebube gị ngara ụzọ achọghị ụfọ mfọju ha ba o ji enwe mbụ n'elu ewerụtaji anya ebe mmadụ nọ ọ gara ọgbasi ọgbajiri obi bichara omedokwaba ọrọ bichara omedochibe ọgbachirolu nwoke ụzọ ka ọ na-emegide nwaanyị ana were were ntinye na mwepụ ana were were ọdụrụ ọnị iko ana were were kedụlụ onye ọzọ ọ nọ n'anụ malụ ya n'ọdụrụ n'ọnụ ga n'ọnụ. ana anyị eze afọ juru nke ọnwụ onye asịrị ya jide ka o ji ya biko gaa n'iru iji awele iji awele njọ ụkwụ afọ na gị ama ebi nọ n'isi ụgbọ oke biri ahịa Ana ndị ahụ bolu gị na were were azụ ọkwasị na ya ọkpara na were were di ya bụ onye melu Ngozi. na were were n'ọpụpụ na mbata gị na were were isi ya aka gị arụ na were were sụlọ ọfịa ya atọ ọka na were were ana m ebekuchi okuke na were were n'uru mmụọ na anụ mmụọ na were were ha bịa gbaa alụ ọgụ ana wele wele n'aka nri na aka ekpe ana wele wele wepụrụ gị ndị ose ọbara gbokwara gị ndị ọkụ ụka gọ mmụọ ana wele wele